AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ana m asị ka ọ gaara gị nke ọma gị onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ka mara ya bụrụ nke gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ezie n'ụbọchị taa anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ chetakwa n'ọbụ ọ bụ inyerịta onwe anyị ndụmọdụ na ịkasịrịta onwe anyị obi otu anyị ga-esi wee nwee ike bụrụ ndị ga na-eme nke ọma n'ihe ọ bụla nke anyị na-eme n'ụbọchị taa ka anyị leba n'anya n'isiokwu nke na-asị uchu bụ ngwaọlụ nke onye na-eme nke ọma uchu bụ ngwaọlụ nke onye na-eme nke ọma nke pụtara na ọ bụrụ na mmadụ emerubeghị ihe otu o kwesịrị ime ihe ọ pụrụ ịbụ na onye ahụ agaghị emecha nke ọma ya mere ọ bụrụ na anyị chọrọ ime nke ọma na ndụ o kwesịrị ka anyị bụrụ ndị ga-adị uchu ime ihe ọbụla nke kwesịrị ka anyị mee maọbụ ihe ọbụla nke lere anyị anya n'aka ime tutu anyị na-agawa n'iru ka anyị lebatụ anya n'akwụkwọ ilu isi iri amaokwu nke anọ akwụkwọ ilu isi iri amaokwu nke anọ na-asị ogbenye ka onye ji ọbụ aka ume ngwu alụọlụ ga-abụ ma aka ndị dị nkọ na-eme ọgaranya onye aka ya na-esighị ike n'ọrụ onye ahụ agaghị abụ onye na-eme nke ọma ọ bụ ya bụ ihe ebe a na-eme ka anyị mara anyị ga-akwa n'akwụkwọ ilu isi iri na abụọ amaokwu nke ohu na anọ ọ sị aka ndị dị nkọ ga-achị achị ma onye umengwụ ga-adị n'ụsụ ndị na-efe ofufe ọ bụrụ na aka gị adịghị nkọ ịlụ ọlụ ị ga-anọgide n'ibu oru ọ dịghị mgbe ị ga-eso na ndị ga-ewepụta atụmatụ nke a ga-eji wee mee ihe bụ ndị na-edu edu ma ọ bụ ndị na-achị achị ka anyị ga-akwa n'akwụkwọ ilu isi ohu na abụọ amaokwu nke ohu na iteghete akwụkwọ ilu isi ohu na abụọ amaokwu nke ohu na iteghete ọ sị ịhụwo mmadụ nke na-eme ngwa ngwa n'ije ozi ya n'iru ndị eze ka ọ ga-eguzo onwe ya ọ gaghị eguzo onwe ya n'iru ndị a na-amaghị aha ha nke a bụ ndụmọdụ nke Solomọn onye amamihe na-enye mụ na gị n'ụbọchị taa anyị ga-abụ ndị ga-adị uchu ịlụ ọlụ ime ihe nke kwesịrị anyị ime ma ọ bụrụ na anyị ga-abụ ndị ọ ga-agụ ime nke ọma na ndụ nke pụtara mgbe ụfọdụ ọ bụrụ na anaghị m eme nke ọma ekwesịrị m ịjụ onwe m ma m dị uchu ọlụ ịdị uchu ọlụ abụghị naanị iji aka anyị mee ihe ị ga-etinye echiche gị n'ọlụ ihe ọbụla nke echiche gị chepụtara bụ ezi ihe gị were ya chọọ ụzọ ị ga-esi wee nyere onwe gị aka leenụ mmadụ ndị dị ka Leonardo da Vinci nwoke a akpọrọ aha ya bụ onye tụrụ Jizọs Kraịst na ndị na-eso ụzọ ya na ngabiga na osisi emere ka amatasị na o were nwoke a afọ iri ya nwee ike tụpụta Jizọs na ndị na-eso ụzọ ya na oriri ngabiga afọ iri mgbe ụfọdụ nwoke a na-arụgide ọrụ ọ gaghị eri ihe kedu maka onye a na-akpọ George Stevenson, onye mepụtara ụgbọala mbụ bụ nke eji kol na-akwọ anyị maara ihe bụ kol na ọ dị mgbe eji kol na-akwọ ụgbọala ọ bụ nwoke a na-akpọ George Stevenson, bụ onye o were afọ iri na ise ime ihe nke o nwere ike ime ewee chọpụta ụgbọala ahụ nke bụ lokomotiv ma ọ bụrụ n'okwu bekee o kedu maka nwoke a na-akpọ wats. nwoke a bụ onye nke nọ n'ịlụ ọlụ afọ iri atọ ka e wee nwee ike kpụpụta ụmụ igwe ndị ụfọdụ a na-eji eme ihe ọ dị nwoke nke ọzọ a na-akpọ Cicero a maara ya na ọ bụ onye ọ na-adịrị mfe ikwu okwu nke nkwali ihe ọ bụla a na-eme nke a chọrọ ebe a ga-ekwu okwu ya ada ụda akpọpụta Sisera a na-eme ka anyị mata na ya bụ nwoke akpọrọ aha ya tutu ya ewulite onwe ya n'ogo nke ọ hụrụ onwe ya o ji iri afọ atọ zụọ onwe ya n'ime iri afọ atọ a ụbọchị niile bọrọ n'eluigwe nke ọ hụrụ na ọ dị ndụ tutu ya eme ihe ọ bụla ọ ga-abụ onye nọ n'otu akụkụ mụọ otu esi ekwuru ọha okwu tutu ya bụrụ ihe nke ọ bụ ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche n'ụzọ dị otu a mgbe anyị hụrụ na anyị anaghị eme nke ọma anyị ejisila ike mata ma anyị emeela ihe nke kwesịrị anyị ime ma anyị etinyela uchu nke anyị kwesịrị itinye ọ ga-adị mkpa ka anyị lebatụ anya n'ụzọ dị otu a n'ihi na nwoke a nke na-agụ abụ amaara nke ọma mgbe ọ dị ndụ a na-akpọ Beethoven emere ka amata na tutu ya edeba otu mkpụrụ okwu na abụ ndị ahụ niile o dere ọ na-ede ya ugboro iri na abụọ tutu ya bụrụ nke a na-eji eme ihe Thomas Edison na-agwa anyị n'ụbọchị taa na ihe nke ịlụpụtara n'ọlụ bụ otu a ga-esi hazie ma ị na-eme nke ọma emere ka amatasị na nwoke a bụ onye nke na-edowe elekere nke na-enweghị aka ebe ọ na-arụ ọrụ ọ bụ ya mere o ji chọpụta ọtụtụ ihe n'oge nke ya ya mere n'ụbọchị taa gị onye na-ege ntị ọra ka ahụ ka ị bụrụ onye na-agaghị eme nke ọma ọ bụ ya bụ ihe anyị na-ewepụta n'ụbọchị taa ọ bụkwara arị na ọ bụ ọnụ abụrụ abụ ma ọ bụ na ọ dị otu o si mee Chineke ahụ uchu dị gị n'ime Jehova ga-azọpịa ikike niile nke onye iro n'akụkụ gị ọ dị nwoke a na-akpọ Bernard Shaw ọ sị na mgbe ya dị ntakịrị ma ọ bụ mgbe ya na-etolite etolite na ọ chọpụtara na ọ bụrụ na ya ga-anwa ime ihe iri na ihe ite n'ime iri ahụ bụ nke ọ na-anaghị eme nke ọma ya mee ya ya tinyekwuo oge nke o ji na-alụ ọlụ gbalịa karịa n'ihi na ọ chọghị ịbụ onye na-anaghị eme nke ọma n'ụbọchị taa biko ihe ọ bụla nke ị na-eme jụọ onwe gị ọ bụ nke a bụ ihe m nwere ike ime mgbe ị chere na ihe a na-aga nke ọma jụọ onwe gị mmeela ihe m nwere ike ime ihe niile m nwere ike ime ka ihe a gazie m tinyewo ha n'ọlụ marakwa na ọ na-ewu oge ịkụ mkpụrụ wee oge ilekọta mkpụrụ tutu mkpụrụ emee nke ọma bụrụ nke ga-enye gị obi ụtọ mgbe ị na-ewe ihe ubi ka ị na-eleba anya n'ụzọ dị otu a ka ị na-achọ ụzọ ị ga-esi wee wulite onwe gị n'ezie onye nwe m ga-agba gị ume onye nwe m ga-anọnyekwara gị n'ihi na mmadụ ole na ole bụ ndị nwere ike iji ume nke Chineke nyere ha mee ihe ndị ahụ bụ ndị na-emepụta ihe nke na-atụ ndị mmadụ n'anya mgbe ị na-eche echiche n'ụzọ dị otu a ya gazie chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot at yahoo dot com ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị chineke chere n'oge chineke n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke ka mma Chukwu kacha mma chere n'oge Chineke chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma chukwu kacha mma chere n'oge chineke ka mma chukwu kacha mma chere n'oge chineke ka mma oge chukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge Chineke ka mma oge kudo n'oge Chineke ka mma mma n'oge Chineke ka mma n'oge Chineke ka mma ka na amara Chineke nọnyere unu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township Aba na abụ ọma nkunu nyere anyị oge Chineke ka mma n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya amara chineke bara anyị n'ịlụba n'aha jizọs amen chinke amara chinke obi ebere chinke dị ngozi onye nwanyị bịa kwuo n'ime oru gị nwaanyị na ndị gị atọla ntị n'ala ịnụ okwu gị n'oge awa were amara gị tọghepụkwu ire m ọ bụ naanị amara ihe niile mbụ iji ozi m niile bụ naanị amara kpughere onwe gị amara gị na nke nke oge awa nye ndị niile ndị dị ndụ n'aha jizọs amen ka anyị nụrụ isiokwu nke m kpọkwasịrị naanị amara ndị enyi jizọs ụmụnne m na ụmụnna m ndị amara na-edu n'okporo ụzọ niile ha ndị amara na-echebe n'ihe ize ndụ ndị amara na-ekpuchite n'ezinụlọ ndị amara na-enye ọchịchọ nke obi ha ọ bụ naanị amara ọ bụ naanị amara ọ bụ amara ọ bụ amara naanị amara ka onye ọbụla ghara ịnya isi ọ bụ amara ọ bụ naanị amara naanị amara ka onye ọbụla ghara ịnya isi naanị amara ka anyị gaa n'ọlụ ndị ozi isi iri abụọ amaokwu iri atọ na abụọ ebe ahụ si otu a ugbu a ararakwa m unu nye n'aka chineke n'aka okwu amara ya nke pụrụ iwuli unu elu dịka ụlọ na inye unu ihe nketa ahụ n'etiti ndị niile edoworo nsọ anyị maara chineke nke amara dịka anyị na-agụ ya n'akwụkwọ Pita nke mbụ isi ma amaokwu nke iri chineke nke dowere m na gị ndụ taa bụ chineke nke amara ole gị ihe ahụ ị nwere ịhụrụ n'etiti onwe gị ole gị ihe ahụ ị nwere nke ndị ọzọ na-enweghị ole gị ihe ahụ ị nwere iji anya isi ee ee ọ bụ dị naanị amara ọ bụdị gị n'oke amamihe gị ọ bụdị gị n'oke ịdị ike gị ọ bụdị gị n'oke ịma mmadụ gị ọ bụ naanị amara anyị na-ekwusa ozi ọma nke amara ozi ọma nke amara ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ olu ndị ozi isi iri abụọ amaokwu nke iri abụọ na anọ ozi ọma nke amara okwu chineke bụ ozi ọma nke amara amara n'ụzọ pụrụ iche n'ihi na akwụkwọ nsọ si na-agbanyeghị otu ọ bụla mmehie anyị si dị unyi ma anyị bịakwute ya ka anyị na-erịrịta ụka na ya ga-asacha anya ya dịkwa ọcha karịa sno hiu ọ bụ naanị amara pụrụ ime mmadụ akpafuo n'ụzọ dị anya mechaa laghachikwute chineke ọ bụ naanị amara ọ bụrụ na amara ezutela gị gị mekata mmehie bịa bụrụ onye chigharịrịnụ chetakwa na ọ bụ amara mere gị gị laghachịta egbula ndị amara ahụ na-ezutebeghị n'ihi na ọ bụ naanị amara chineke na akpa achịta anyị anyị adị otu ọ chọrọ ka anyị dịrị naanị amara gị nwa chineke onye na-eje ije n'ikwesị ntụkwasị obi egbula ndị amara ahụ na-erutebeghị akọtala ndị amara ahụ na-erutebeghị n'ihi na chineke nwere oge nye onye ọbụla n'ihi na chineke nwere oge n'ihe niile ọ bụ naanị amara anyị nọkwa n'okpuru okwu amara ọ bụrụ na anyị gụọ ọrụ ndị ozi isi iri abụọ amaokwu iri atọ na abụọ ihe niile okwu niile anyị na-ekwu bụ okwu jupụtara na amara okwu jupụtara na amara okwu dị ụtọ okwu amara ya na-agbanwe anyị okwu amara ya na-emetụta ndị njọ n'obi okwu amara ya na-agbanwe ọnọdụ okwu ndị a niile ozi ọma ndị a niile a na-ezisa ebe niile na ikuku niile naanị amara naanị amara gị onye natara amara izisa ozi ọma anyakwala isi na ya ọ bụ naanị amara gị onye natara amara ịgụ abụ anyakwala isi na ya naanị amara ị natara amara ịbụ amụma anyakwala isi na ya naanị amara n'ihi na ihe niile anyị nwere ọ dịghị nke anyị nwere n'aka anyị ọ dịghị nke anyị tụwara nke enye anyị anyị ama mgbe ọ tọrọ ntọala ihe ndị a ọ bụ naanị amara ọ dị ndị o nyere amara ikwu ukwe anaghị amụta ya n'ụlọ akwụkwọ mahadum ọ dị ndị onye na-amara izisa oziọma anaghị amụtakwa ya n'ụlọ akwụkwọ mahadum n'ihi na ndị a bụ amara nke sitere n'aka ya onwe ya bịa ọ bụrụ na ịmata ya nke ọma ọ ga-enyere gị aka gị ije ozi gị niile n'ikwesị ntụkwasị obi ọ bụrụ na ịmata ya nke ọma onyinye amara niile o nyere gị ọ ga-enyere gị aka gị jiri ya fee ya ofufe na ikwesị ntụkwasị obi anyị na-enyekwa ya ekele n'ihi mmụọ nke amara ya nke a pụtara ihe n'akwụkwọ Zekaraya isi iri abụọ amaokwu nke iri ị ga na-enye chineke ekele n'ihi mmụọ nke amara ya oge ọbụla mmụọ nke amara ya naanị mmụọ nke amara ya na-agbanwere anyị ọnọdụ na-adịghị mma mgbe anyị bịara mata na ọ amara ya na-eme ihe niile anyị etikuwa ya mara na ọ bụ naanị amara ndị ihe na-agara nke ọma na-enwe ọṅụ mgbe ọbụla bụ ndị nọ naanị ịmatasị na ọ bụ naanị amara chineke ihe niile ha nwere amara chineke ụmụ chineke ji gọzie ha amara chineke akụnụba o ji gọzie gị naanị amara ihe nweta gị niile akara ugo gị niile naanị amara ọ dịghị nke ị nwetara n'aka gị n'ihi na ọ bụrụ na ile anya n'ụwa taa ị ga-ahụ na ọtụtụ ndị Jehova mere ọgaranya bụ ndị asị ekwuadị n'ezinụlọ ha ebe ha si pụta a amara ekwesịghị irute ha mana chineke nke amara bụ chi n'onwe ya chineke nke amara bụ ya onye ji amara mee ka a mụọ ọkpara ya bụ jizọs kraịst n'ụlọ anụmanụ amụọ onye nzọpụta n'ụlọ anụmanụ amụọ eze ndị eze n'ụlọ anụmanụ naanị ihe ọ bụ naanị amara chineke pụrụ ikpuchite gị n'oge niile naanị amara chineke pụrụ ime gị gị nọgidesi ike n'ịmara onye ọ bụ naanị amara chineke pụrụ ime gị ị gaghị ehichapụ ụkwụ gị n'ihi ihe ị na-ahụ n'oge ndị a n'ihi ihe anyị na-ahụ n'oge ndị a ọ bụ narị n'ime nzukọ ewepụ amara chineke ọtụtụ n'ime anyị gara ahapụ ịbụ onye otu nzukọ bụla n'ihi ihe anya anyị na-ahụ n'ime nzukọ ee eh, eh. rịọgidesie chineke ka amara ya bara nzukọ ya ụba ụbọchị niile oge awa niile n'ihi na ọ bụ naanị amara naanị amara naanị amara anyị na-abịaru n'oche eze amara ya ọ bụrụ na ịgụ akwụkwọ ndị hibru isi anọ okwu nke iri na isii anyị na-abịaru n'oche eze amara ebe anyị na-arịọta ihe niile anyị chọrọ anyị na-abịarute n'oche eze amara ebe anyị na-enwe nkwuwa okwu tikuo ya aba fada ụmụ gị abịala ọ dịghị onye ọzọ ga-emere anyị ihe a oche eze amara oche eze amara nke na-agwọ ọrịa oche eze amara nke na-ekunye ụmụ oche eze amara nke na-edu ije oche eze amara nke na-ekpuchite naanị amara oche eze ya jupụtara na amara mgbe anyị bịarutere eze amara ya amara na-enye anyị ihe niile anyị na-achọ ee naanị amara anyị na-anatakwa okwu nke amara n'ihi na okwu nke amara bụ nke anyị natara na mbụ anyị nọ n'ọchịchịrị mana mgbe okwu amara batara n'ime anyị amara na-eme ka anyị si n'ọchịchịrị pụta n'ihe ee mụ onwe m onye na-ekwu okwu na mbe mbụ anọ m n'ọchịchịrị m ma okwu chineke m mere m ka m pụta ihe naanị amara ya naanị amara ya okwu chineke m mere m ka m pụta ihe naanị amara chineke dọra m site n'ebe m nọ na-eje ije n'ọchịchịrị dọra m mee ka m bịarute nso ịmara onye ọ bụ site n'okwu amara ya mgbe okwu amara ahụ dara na ntị onye mmehie mmụọ nsọ na-aga mee ka o ruruo onye mmehie enwee nchegharị ịmara chineke n'ihi amara ya naanị amara ya anyị na-eto n'ebube nke amara ya amen anyị na-eto n'ebube nke amara ya mgbe ebube chineke na-eme anyị anyị abụrụ ndị na-aga n'iru ọ bụ ebube nke amara ya ebube nke amara ya na-eme jehova nye anyị ụmụ anyị amụọ ha anyị ekuru ha ebube nke amara ekpuchitere anyị kpuchitere anyị ọbara na mmiri n'afọ ha aghọọ nwa gịnị kwanụ ka ị bụ na jehova na-echere gị echiche ọma gị zụ obere nwa ya aghọọ to anyị na-eto na ebube nke amara ya naanị amara ndị enyi m naanị amara nwanne m nwoke naanị amara gị ọgaranya naanị amara gị onye ozi nke kraịst naanị amara gị onye ọbụ abụ naanị amara ka onye ọbụla ghara inye isi cheta ọ bụ naanị amara chineke gọzie anyị imeela onye mgbasa ozi Queen Grace Okechukwu n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ama m na onye na-ege ege ma gị nwa kwupụtara ya anyị anatawo ngọzi nke Chineke imeela arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya na udo ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu aka aka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere bụ ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dot com maọbụ arigiria at gmail com arigiria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na naekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ị nwere ike ịga ozi ọma nketa na www.awr.org awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo